ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọld Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugweru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka oziọma si erunu nso n'oge dị ugbu a ọzọ ka chineke were ebere n'afọ ma ya gozie nzukọ anyị ka n'ụtụ a ọ bụrụ ihe nke ego wetara anyị ọṅụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe ntụgharị uche dịka o si wee na akwụkwọ oziọma dịka jọn dere oziọma jọn isi nke isii m ga-agụ amaokwu nke iri atọ na atọ wee ruo na amaokwu nke iri atọ na ise jọn 6:33-35 oziọma dịka jọn dere isi nke isii amaokwu nke iri atọ na atọ wee ruo na amaokwu nke iri atọ na ise n'ihi na nri nke chineke bụ nke ahụ nke na-esi n'eluigwe rịdata nke na-enyekwa ụwa ndụ ya mere ha sịrị ya onye nwe anyị nye anyị nri a mgbe niile jizọs sịrị ha mụ onwe m bụ nri na-enye ndụ onye na-abịakwute m agụọ agaghị agụ ya ma ọlị onye na-ekwerekwa na mụ akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị mgbe ọbụla ka chineke gọzie okwu nke a ka onye anyị ndụ na nghọta na ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru na ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isiokwu bụ jizọs achịcha nke ndụ jizọs achịcha nke ndụ na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa chineke tinyere mmadụ agụọ na ime mmadụ enwere agụọ dịgasị iche iche enwere agụọ nke nri nwee agụọ nke mmiri nwee agụọ nke ihe akwakụ ihe enwe ile anya na ndụ mmadụ efu na ndụ mmadụ jupụtara na agụọ otu ihe ma nke ọzọ ọ bụghị ihe ọjọọ na agụọ na agụ mmadụ n'ihi na chineke kere mmadụ kere mmadụ etu a ka agụọ nke ihe wee na-agụ ya n'ihi na site na agụọ ego mmadụ ebe ahụ ka mmadụ yi esi wee yọọ ayụyọ si n'aka chineke onye ahụ wee weta ihe nketa nke dịrị anyị ihe ọbụla ngeziri anyị ị gasịa na akwụkwọ nsọ ọbụla na bido na jenesis wee ruo na revelation ị ga-afụ ndị agụọ otu ihe gụrụ nke ọzọ ha yọọ ayụyọ chineke nye ha ile anya na iji maatụ samuel nke mbụ agụọ nwa na agụ hana o ji wee ruo n'ụlọ ukwu nke chineke nke dị na shilo wee yọọ ayịyọ gbasara nwa chineke wee nụ olu akwa ya ọbụla dị na ọ bụ nwaanyị na-amụtabeghị nwa na-arọ eh, ọtụtụ arọ gara aga ma mgbe ọ yọrọ site na agụụ nke nwa na-agụ ya chineke nyere samuel wee bụrụ onye nke mụta samuel na ọtụtụ ụmụ ndị dị anya isi etu a legasị anya na akwụkwọ ga-afụgasị ndị nke yọrọ ayụyọ na n'ebe anyị gụpụtara na-egosi anyị ehedi ayụyọ nke ndị ụmụ nke ụmụ azụ jizọs kraịst yọrọ n'ihi na mgbe jizọs kraịst na-akọwapụtara ha na chineke na-enye ndị nke na ndị dịka o si wee kwesị n'ihe a na-ayọ ha na chineke na-enye ọ na-amara ha atọ ọbụna dịka chineke si wee zụọ ụmụ Izrel mgbe ha si na ala ijipt wee apụta ịga n'ala nke ekwere ha na bụ ala nke kenan o wee na-akọpụtara ha na chineke si n'eluigwe wenye ha wenye ha wenye ha wenye ha mana zụọ ha ndị nye ha ihe ọchịchị obi ha ọbụladị ma mmiri mụ ihe niile ihe bụ ọchịchị obi onye ha ụmụazụ ya wee si ebe ọ bụ na chineke zụrụ ndị ochie etu a wee gọzie kraịst na ebe anyị gụpụta na e, amaokwu nke iri atọ na anọ ha wee sị ha ya mere ha sịrị ya ọsị onye nwe anyị nye anyị nri a mgbe niile iji gosi na agụọ ndị nke chineke na-agụ ha agụọ ndị nke kraịst na-agụ agụọ okwu nke kraịst na-agụ ha gị onye na-ege ntị agụọ okwu nke kraịst ọ na-agụ gị agụọ okwu nke chineke ọ na-agụ gị itete ụra kwa ụtụtụ ị na-agụ okwu nke chineke ị na-agụ ya kwa ụbọchị o nwere e, akwụkwọ ndị enwegasị eji agụ baịbụl nwe nke a na-akpọ ndụ kwa ụbọchị nwe nke a na-akpọ deli mana nwe nke a na-akpọ e, mana kwa ụbọchị etu a ka o si wee dị ihe a bụ iji wee nyere ndị nke kraịst aka ndị nke kwere ekwe aka ka ha wee bụrụ ndị nke na-eketa oke na alaeze nke chineke ha bụ ndị nke na-aghọta ihe akwụkwọ nsọ na-ekwu ha bụrụ ndị nke na-enwe nghọta n'okwu nke chineke n'ihi na ọgbọ anyị nọzi n'ime nkịta na-abụ ọgbọ nke gbagọrọ agbagọ ọgbọ nke na-anaghị achọ ihe nke chineke ọgbọ nke na-achọ e, na-achọ na agụọ mmehie na-agụ n'ụzọ niile dịgasị iche iche na-egwu ọgwụ na igbu mmadụ na ịtọrị mmadụ na ime ihe rụgasị arụ na iwe chineke iwe mana ilezi anya efere ụmụ nke chineke na-ewepụtaka ụzọ nke eji enwe ka agụọ ndị nke chineke na-agụ ndị nke kwere na kraịst mgbe ụmụ kraịst ndị ụmụazụ kraịst si na nne ha ndị nke a ka o wee bụrụ na-aka ha nne ha mgbe niile ọ bụghị sọsọ ka ha rie n'ụtụtụ ma ka ha rie sọsọ n'ehihie ma ka ha rie n'abalị ma ka ha rie otu mgboro na izu ma otu ugboro n'ọnwa ma ọ bụrụ otu ugboro na na-arọ kama ka ha na-eri ya mgbe niile ịfụ na ha jụrụ ezigbote ajụjụ ịfụ na ha yọrọ ezigbote ayịyọ kraịst wee sị ha na nye onwe ya bụ ndị na-enye ndụ okwu nke kraịst na-enye ndụ okwu nke kraịst na-enye amamihe okwu nke kraịst na-asape anya okwu nke kraịst na-enye nghọta pụrụ iche n'ihi na-enweghị nghọta n'okwu nke chineke ka ụfọdụ ndị mmadụ ji ejezi adaba n'aka ndị aka ndị ndị na-eme ka ha ma n'ọnya na aka ndị na-eme ka ha banye n'uru ma aka ndị na-akọwara ha na-akpọdo babụ isi n'ala were akọwara ndị mmadụ ị na-afụzi na ihe arụ dị iche iche na-eme ọbụla dị n'ime nzukọ kraịst o kwesịghị ka ọ dị etu a n'ihi na ọ bụrụ na anyị nwee nghọta n'ebe kraịst na ọ sị na anyị amata eziokwu eziokwu a ga-emekwa ka anyị pụọ n'uru kraịst wee sị ha na anya onwe ya bụ ndị na-enye ndụ eriwo ndị nke kraịst amụgwogoghị ọzọ ebugo onye nke kraịst ọsị onye ọbụla nke na-abịakwute na agụọ agaghị agụ ya ma ọlị hmm. chineke bụ chineke obighị ebi na-agụ agaghị agụ ya ma ọlị n'ihi na ọ si n'akwụkwọ mmatụ isi nke isii ruo n'amaokwu nke iri atọ na atọ si geburu ụzọ chọọ alaeze nke chineke na ezi omume ihe ndị ọzọ ga-abụ ihe nke ya eso ihe nke ya agbakwunye ihe nke eji kpọjuru gị aka ihe nke eji onye mmezi mana ọtụtụ anyị adịghị achọzi ụzọ nke kraịst ma ọ bụ omume nke kraịst na eziokwu ya na ihe niile anyị na-achọzi ihe nke je bute ihe nke je ekpete azụ ihe nke na-ekpete azụ ka anyị na-achọzi ọ bụzi ihe nke na-ekpete azụ ka anyị na-achọzi ọ bụzi ihe nke bụ ụzọ ma mata na anyị buru ụzọ chọọ alaeze nke chineke na anyị ga-enweta ihe nketa na ngọzi pụrụ iche nke na-esogasị ya n'akụkụ nwanne nwoke na nwanne m nwaanyị gị onye na-ege ntị gu alaeze chineke erigo achịcha nke ndụ a n'ihi na achịcha nke achịcha nke ndụ a bụ achịcha nke kraịst bụ okwu nke kraịst bụ okwu nke chineke n'akwụkwọ jọn na mbụ ọ sị na okwu a dịrị na mbụ okwu a ga-eji wee kee ụwa okwu a na chineke nọrị na mbụ okwu a ọ na-agba ume ị na-afụ nghọta n'okwu a ị na-afụ mkpughe n'okwu a ị na-afụ ihe agbamume n'okwu a ị na-afụ ihe pụrụ iche n'ihe ihe kwesịrị n'okwu a ọ kwesịrị ịbụ na ebe ọbụla ị nọ na okwu a ga-abụ ihe iji ehiri isi na okwu a ga-abụ ihe na-agbaghị ume na okwu a ga-abụ ihe ihe na-enye gị ọṅụ na okwu a ga-abụ ihe na-eme ka ị pụọ n'uru kraịst si na ya bụ achịcha nke ndụ were achịcha nke a mere isi okwu na ndụ gị achịcha a ya eme ka ị na-enwe ume mgbe niile ị gaghị adapụ ị gaghị elekwara ya gburugburu n'ụjọ ị ga-abụ onye na-enwe mmeri n'ụtụtụ n'ehihie n'abalị n'ihi na ọ ga-eme ka ị bụrụ onye nke arụ dị ị gaghị aya ahụ ị gaghịkwana abụ onye nke anaghị eto eto n'ihi na ndị na achịcha nke kraịst ga-eme ka ị na-eso eso mgbe niile ka ị na-abụrụ onye nke kwudosiri ike mara okwu nke chineke nke eme ka ị pụọ n'uru nwanne m nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị ị matawo okwu nke a enwego achịcha nke kraịst ọ bụ nke na-enye gị ndụ na nke na-enye gị ọṅụ ọ bụ na ịnwe imebi ihe ndị a ohere dịrị gị inyefe ndụ gị n'aka jizọs kraịst n'ihi na ebe a bụ mbalite. ebe a ga esi wee nwee ndụ nke ebighị ebi ọ bụrụ na ịnyefe ndụ gị n'aka nke kraịst ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ deba afa gị akwụkwọ nke ndụ mee ka ị bụrụ onye na-enwe ọṅụ mgbe niile mee ka ị bụrụ onye na-adị ike mgbe niile mee ka ị bụrụ onye na-eguzosi ike n'isi ụzọ ya ma ịgbasakwa n'ozi ọma nye ndị mba ọzọ ndị nke na-amataghị n'ihi na chineke ekeghị ka ị bụrụ onye nke a ga na-azụdo ọkpa wee na-agafe ma onye nke ga-abụ ihe rụ arụ ma onye nke E, e, ebi ndụ nke ekwesịghị ekwesị kama o kere gị n'oyiyi ka e bụrụ onye nke gị na-enwe onye nke onye ji anya isi onye nke ga-abụrụ ambasado ya n'ebe ọbụla ị na-aga ije ngọzi nke chineke ga-awụkwasị gị iwe bụrụ onye nke a gọziri agọzi iwe bụkarị ngọzi nye ndị nke gị n'ezinụlọ gị nye ndị gbara ya gburugburu wee nyekarị mba nke nọ n'ime na mba ndị ọzọ nọ n'ebe dị anya chineke ga-eji gị mere ngwa ọrụ hụlata isi n'ebe ọbụla ị nọ n'ogodo ugbu a si chineke n'ịchọrọ e, ịbụ nke ya n'ịchọrọ ịnabata ọbụladị acha nke ndụ nke nchọrọ ka ị e bụrụ onye nke kraịst na ọbụla inyebeghị ndụ nye kraịst ka anyị kpere chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile dị ụmụ orughe ndị a ndị nụrụ okwu gị n'oge dị ugbu a onye nwaanyị mere ha ebere zọpụta ha n'aka mbibi n'aka ọgba nke gbagọrọgbọ nke anyị nọ n'ime ya onye nwaanyị kagbuo afa ha n'akwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ga-agwudosi ike n'okwukwe na ife gị ofe na ị na-erikwanye okwu gị ụtụtụ n'ehihie n'abalị dị kwesịrị ekwesị ka ọ bụrụ nke na-agba ha ume na-enyekwanye ha ndụ nke pụrụ iche na nke ebighị ebi ka anyị kwere nke a anyị kwere na ị ga-emezuru ha dị kwesị kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe onye nwanyị chineke daalụ na mmesoma gị ndị a na ebe ndị nke a nọ gị onye mere nke a chineke edebawa afọ n'akwụkwọ nke ndụ kwudosi ike na okwukwe na ekpere n'iso ụzọ nke chineke ị ga-abụ onye nwere mmeri n'aha jizọs ọ bụrụ na unu nwee akụkọ ma akọ mgbaama ma ajụjụ ma na ihe ịrịba ama dị iche iche unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ 081 329 00 111 ka udo nke chineke nke chasị udo na edere n'ụlọ ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst onye nwanyị amen god bless you